We have Igbo language. Our topic says Rules Guiding Na in Igbo language. Rules Guiding Na in Igbo language. Iwu na-achị na. Nke mbụ, na could be a conjunction. You write it in full. Example, ji na ede. Nwoke na nwanyị. Elu na ala. Ihe a na-akọwa bụ na iwu na-achị na n'asụsụ Igbo na e ana iwu na-achị ya nke mbụ sịrị ọ bụrụ na na ọ na-arụ ọrụ dịka njikọ hmm, njikọ bụ conjunction gị dezuo ya edezu otu edere ya ebe a ji na ede ị ga-ahụ na edezuru ya na e ana edezuru ya edezu ịgosi na ya jikọtara ji na ede ọnụ nwoke na nwaanyị elu na ala Another rule says when na is a preposition preceding a word that begins with a vowel, vowel letter, put apostrophe. Hmm? Iwu nke abụọ na-asị ọ bụrụ na okwu na-esote na n'ihu ya na udume uduume anya m uduume n'oge gara aga na abichidi. Then when I come to the Yeba, remember we have five vowel letters in English. A, E, O, U, I in English. But in Igbo, you have extra three, making it eight. We have eight vowel letters in Igbo. A, E, O, U, I, O, O, E. Eight vowel letters. So, when any of these letters begins a word after na, you put apostrophe. That is what we mean. Ihe anyị na-akọwa bụ n'iwu nke abụọ na-achị na n'asụsụ Igbo nọsịrị ọ bụrụ na okwu na-esote na okwu na-abịa ya n'ihu ọ bụrụ na ọ bụ dume. n'ime asatọ anyị dere ebe a ọha bụ dume n'Igbo ọ bụrụ na okwu ahụ bidoro na a maọbụ e maọbụ o maọbụ u ma i ma ọ ma ụ ma ị e, ọ bụrụ na ọ bụ ha bidoro okwu ahụ gị tinye ya rịkọma enu na-ekwu example n'okpuru okpuru means under in English Remember, under is a preposition, on preposition, in preposition, ha bụ mgbe ụzọ. So ọ bụrụ na okwu na-esote ya n'ihu dịka ọ dị ebe a, okpuru ị ga-ahụ o, o dị n'ebe a n'ụdị m hmm, na-ene ya anya, o dị ebe a, o bido okwu a okpuru. Ọ ya mere anyị ji wepụ a tinye ya rịkọm maka na ị gaghị abịa weta a dee n'ebe ọ bụrụ na na okpuru ọ dịghọ mma hmm? okwu ọbụla mbido ha nara na udume asatọ ọ bụ ya bidoro n'okwu ma edechaa na ị ga-ewepụ a tinye ya rekọm na elu on na aba ịnaba ị ga-ahụ ya na ewepụchara ya maka na nke a bụ a udume nke a bụ e udume nke a bụ o udume ọ ya itinye ya rịkọm rịkọm mana ọ bụrụ na ọ bụghị okwu ọ bụrụ na ọ bụghị udu ume a bidoro ha ị ga-edezu ya edezu ka hekwa ebe ọ dị na ahịrịokwu but when na is preceding a consonant write in full but when na is preceding a consonant write in full consonant bụ na mgbochi ume anyị amụgonu ya n'oge gara aga oge anyị na-ebido ha dị 28 iri abụọ na asatọ mbụ mgbochi ume ma ndị gbara mkpe ma ndị agbaghị mkpe ọ bụrụ na na ọ bụ na a na na-ebido na-esonyere okwu bidoro na mgbochi ume ị ga edezu ya edezu ka anyị na-anya egzampụl na nkalagụ na nkalagụ ị ga-ahụ na edezuru na edezu na ana o zuru oke enweghị ebe etinyere dịkọm enu maọbụ wepụ a maka na nkalagụ ọ bụ mgbochi ume bidoro ya consonant nkalagụ starts with consonant ne ne that is why we write this na in full in nkalago another example na Lagos in Lagos ị ga-ahụ na na edezuru edezu maka gịnị na okwu na-esote ya n'ihu na ọ bụghị udu ume ọ dịghị ebe a ọ bụ mgbochi ume consonant hmm? ọ ya mere edezuo ya edezu anọdụ example na Benin in ị ga-ahụ na bi na ọ bụ mgbochi ume dis leta. or this word stands with consonant letter that is why we write this na in full mm? another rule guarding na the fourth one says when na is auxiliary write in full we have learnt about auxiliary remember auxiliary na mm, uses this hyphen When is auxiliary right in full. Example: Eze na-aga ọrụ. Eze na-aga ọrụ. Eze is going to work. Mm? Remember na na it is a present continuous tense. Simple present continuous tense. That is na. Ihe onye ahụ na-eme oge ahụ. Hmm? ọ na-ekwu okwu ọ na-agba ọsọ ọ na-eri nri tatis na ị ga-edezu ya edezu ma ọ bụrụ ebe ọ na-arụ ọrụ dịka gịnị auxiliary verb na is working in a sentence as, uh, as an auxiliary verb you write in full that is what we want to explain here ok? ngwa anyị ihe ozizi a na-ene anya n'ebe a edere ọbụnadị eight vowel letters a in Igbo Hmm? udu ume asatọ a ị na-ene anya okwu ọbụla m na-esonye n'ihu na ọ bụrụ na na okwu a mkpụrụ okwu asatọ ga-edezuo na edezu ọkwa na o na na dị otu n'ime ha ga-etinye ya dịka ọmaelu ngwanụ ka emesie nụ tụsara anyị ihe ozizi a bye